n'eziokwu eziokwu chief barrister juliet ibekak Nwagu, bụ ada ndị enugu ji eje mba n'eziokwu nwanyị ọma mara mma nke ukwuu ọ wekwa amamihe pụrụ iche nke mere na ndị mba ụwa dị iche iche tinyere ya ugo ka na-etinyekwa ya ugo n'ụzọ pụrụ iche ọkwa maka nke a ka ndị otu ndọrọ ndọrọ APC ji họpụta ya ugbu a ka ọ bụrụ onye ga-eje nọchite ya ndị Enugu West Senatorial District n'ụlọ omebe iwu nke Senate maka ihe ọma na ihe ọma niile nke yawa na-eme na nke Chineke na-emere ya ka o ji zọ eje wee jee kene Chineke n'ụlọ ụka nke St. Michael's Catholic Church nke dị n'Ọgụ n'ụbọchị a ndị gbara ọkpụrụkpụ bịara n'ime otu ndọrọ ndọrọ APC ndị ikwu na ibe ndị ezigbo nwaanyị a na-emere ndị ụkọchukwu pụtara n'igwe wee bịa soro ya wee kene Chineke n'ụbọchị a ọ gwụpụtakwara ihe ngwụpụta ekpere ya ekpere ndị mmadụ dị iche iche so ya nwa nwụrị n'ụbọchị a wee kelee Chineke maka ihe ọma Chineke mere ya nakwa nke ọ na-emere ya ka o mechara nke a ọ pụtaziri ozigbo ozigbo wee gwa ndị nta akụkọ okwu gwa ha atụmatụ ya na ihe ọ ga-eme na ahọpụta ya ka o na nachụta ya ndị Enugu West Senatorial District ọ gwara ndị ụwa na ndị nta akụkọ atụmatụ ya n'ụzọ priche lekwa ka o si mee nke a Well, thank you, thank you, thank you very much. Um, I think we are very happy today. I'm very happy that we were able to have this Thanksgiving Mass. It's a Mass of unity for APC in Enugu State. It's also a, a Mass that shows that APC Enugu State is united and we are ready for campaign. I want to add that when you look around, you see that everybody who is a candidate, who is a, an executive member of the APC in Enugu State was here today. So what is important is that we are moving into this campaign in unity. Let me also add that my promise to Enugu State people, Enugu West in particular, is that we're looking at building a system where we have good education facilities for our people. And that is one of my people from primary, secondary and tertiary levels. My second agenda is on improved healthcare services. And when I talk about improved healthcare services, I'm talking about how it impacts on our women, how it impacts on our children to reduce infant mortality in particular, but also to provide clinics and primary healthcare centers for our people. the third point for me is on job creation. And then I will tie it to the fourth point, industrialization. Because we feel that we have so much natural and mineral resources that remains untapped in Enugu State. And we believe that if we can harness those resources, we will be able to create more jobs for our people. If you look around, you find out that many of our young people are unemployed. And you begin to ask yourself, what is the problem? problem because we can't create the industries, or is the problem that we don't have the resources, or we don't have the capacity? So we're going to be looking at what is making it impossible to create jobs in Enugu State and in Enugu West. We're going to be looking at those more important industries, and you're going to be asking yourself, why would Madame be able to do this as a legislator? I can do it because I have to rely on both federal and state resources to do it. And because we believe that when we enact laws in the National Assembly, it must impact on the lives of the people. So I'll be working with our fellow colleagues in the executive of Enugu State as well as at the federal level to ensure that we can give something back to our people. If you listen to the president the other day, he emphasized the issue of education. Education, education. We must give something back to our young people, and that is giving them quality education, having good education facilities, and then making sure that when they leave universities, that there are jobs for them. So this is what my agenda is going to look so, like. Madam, the Americans just had their uh, midterm review, and we see a lot of women emerging in America. Do you think, even with the last charge of the chief celebrant, that more women should come into politics? Is it possible here in the country? It is possible. I mean, we're already on it. We've seen some setbacks, but that is not to say that we cannot make it happen. And some of us are not going into National Assembly just to sit there. One of the reasons why we're going into the National Assembly is to also create opportunities for gender equality in the political space in Nigeria. So we believe that there will be a time if we can get as many women as possible we will also achieve a situation where we can pull up other young women into the political space. And I've always told our people not to be afraid of politics because politics is about governance and good governance can only happen when good people go into office. So we have to continue to encourage our people to go into the political field and to begin to assist other people around them. biko ji na nkenke n'igbo n'igbo ebumnobi gị maka ndị Enugu West Senatorial Zone gị na-amalite achụmnta vootu taa daalụrụ nne ife bụ ebumnobi mbụ taa ga-esi nyelu ndị be anyị aka and ọ dị ife ịnọ bụ ihe mbụ n'obi ga-eji nyelu ndị be anyị aka nke izizi bụ ihe gbasatalụ akwụkwọ ndị be anyị na-agụ anyị na-ekwu okwu taa ga-esi tinye aka wee weta ihe anyị ga-eji nyelu ndị be anyị aka ka a rụọ ụlọ akwụkwọ ụmụ akwụkwọ nke dị na ebe praịmarị skuul rụọ ya ọfụma ka ụmụaka wee nwee ike na-eje akwụkwọ n'obodo dị iche iche dị n'Enugu West nke Igbo ọ bụ ụta anyị ga-esikwanyere ndị nọ na sekọndịrị skuul aka ọ bụrụ libraries ọ bụrụ ụlọ akwụkwọ ọ bụrụ ndị nkụzi ka anyị mara na ha jụrụ eju na na ndị nọ ebe anwa bụ ndị ga-akụziri ụmụaka akwụkwọ maka ịma na nwata na-amụta ihe ga-amụta oge ọ dị obele wee mụrụ ya wee gaba n'ihu anyị afụgo na ụlọ akwụkwọ anyị ma nke ndị bụ ndị universities na-enwe nsogbu ugbu a ife anyị ga-eme bụ na anyị ga ene n'anya wee fụ ụta anyị na federal gọọmenti na steeti gọọmenti ga-esi wee tinye aka wee lụọ ọnya bụ na akwụkwọ wee nyekwazie ha ndị nkụzi nke sokwe bụ ihe gbasalụ arụ ike ndị mmadụ ote esi alụ ụlọ ụlọọgwụ anyị ga ene n'ụlọ ọgwụ anyị nwere na enugwu West ka anyị mara kene ma o zuru ndị obodo dị iche iche ọ bụrụ na ọ dị ebe anwa kedu ihe kpatara na ndị dọkịta na ndị nọọsis anọrọ na ya bụ ụlọọgwụ kedu ihe kpatara ya anyị chọrọ ka anyị nwee ike wee kwụsị ụmụaka ịmụ ma na-amụfa na ụmụ nwaanyị ịmụ na ebefa bụ afọ ime nke dịkwa ka ya bụ ihe gbasara ike ọlụ inweta ọlụ ọlụ ndị be anyị ga na-alụ n'anya n'obodo Enugu West ị ga-afụ neke n'anya obodo anyị nwe anyị nwere ana nwee ife dị n'ime mana anyị ka e, ejibe ife dị ife a wee wepụta ife ga-abara ndị be anyị uru so ihe anyị na-ene anya bụ agricultural improvement agricultural building agro industries otu anyị ga-esi wee lụ ihe ndị oyibo na-akpọ cottage industries alụọ ya ewee nwee ike kee ya obodo dị iche iche ekee ya ịma na ndị be anyị ụmụaka ga-ebido nwebe ọrụ ya bụ nke ị na-anwa bụ ọrụ anyị ga-ekele ndị be anyị na otu anyị ga-esi wee nwee cottage industries ga-enyere ụmụaka anyị aka ọ bụ ife dị ụta ka anyị na-asị na ọ bụ na e anyị nwee ike banye n'ọkwa na National Assembly na anyị ga-eme ife pụrụ iche karịa nke emebu na mbụ Thank you. Ọ bụ n'ezie, ọ̀bù bẹ́mbà déédéé ètòbù bẹ́mbà mi. ẹ̀mẹ́tọ̀bù bẹ́mbà déédéé ọ̀bù bẹ́mbà déédéé ọ̀bù bẹ́mbà déédéé ètòbù bẹ́mbà mi. ìnẹ̀jì ibù bẹ́mbà. ọ̀bù bẹ́mbà déédéé. Yeah. Ilé tàbí I'm wáyà màmí gbé ya olè ṣe. Ilé tàbí ti wáyà màmí gbé ya olè ṣe. Bàbá mi rẹ̀ gèdè ká gé sọ̀rọ̀ bọ̀.